ndị tesalonaika nke mbụ isi nke ise ma ọ dịghị unu mkpa ụmụnna anyị ka anyị degara unu akwụkwọ banyere oge ahụ niile na ụbọchị ahụ niile n'ihi na unu onwe unu matara nke ọma na dịka onye ori na-abịa n'abalị otu a ka ụbọchị nke onye nwe anyị na-abịa mgbe a na-asị udo na ntụkwasị obi dị mgbe ahụ na mberede ka mbibi na-abịakwasị ha dịka ime na-eme nwaanyị nke dị ime ha agaghị agbanarịkwa ya ma ọlị ma unu onwe unu ụmụnna anyị anọrọ n'ọchịchịrị ka ụbọchị ahụ wee jide unu na mberede dịka onye ori n'ihi na unu onwe unu niile bụ ụmụ nke ihe na ụmụ nke ehihie anyị abụghị ndị nke abalị ma ọ bụ nke ọchịchịrị ya mere otu a ka anyị ghara ịrara ụra dịka ndị fọdụrụ kama ka anyị na-eche nche nwekwa anyị udo n'ihi na ndị na-arara ụra na-arara ụra n'abalị ndị na-aṅụbigakwa mmanya oke na-aṅụbiga n'abalị ma anyị onwe anyị ebe anyị bụ ndị nke ehihie ka anyị nwee anya udo yikwasịsịa ihe agha igbochi obi bụ okwukwe na ịhụnanya ya na okpu agha bụ ile anya nzọpụta n'ihi na Chineke edebeghị anyị ịnata iwe kama iweta nzọpụta site n'aka onye nwe anyị jizọs kraịst onye nwụrụ n'ihi anyị ka ọ ga-abụ ma anyị na-eche nche ma anyị na-arara ụra ka anyị wee soo ya dịkọ ndụ n'ihi nke a na-akasịrịtanụ ibe unu obi wulirịtakwa ibe unu elu dịka ụlọ dịka unu na-emekwa ma anyị na-ekpere unu ụmụnna anyị ka unu mata ndị na-adọgbu onwe ha n'ọrụ n'etiti unu ndị bụkwa ndị isi unu n'ime onye nwe anyị ndị na-adụkwa unu ọdụ ka unu werekwa ịhụnanya sọpụrụ ha gabiga oke nke ukwuu rinne n'ihi ọlụ ha dịrịtanụ n'udo n'etiti onwe unu ma anyị na-arịọ unu ụmụnne anyị na-adụnụ ndị na-adịghị agazi ije ọdụ na-agụgụnụ ndị dara mba n'obi na-enyerenụ ndị na-adịghị ike aka nụ ogologo ntachi obi n'ebe mmadụ niile nọ leenụ ka onye ọbụla ghara inyeghachi onye ọbụla ihe ọjọọ n'ọnọdụ ihe ọjọọ kama na-agbasonu ezi ihe mgbe niile n'ebe ibu unu nọ na n'ebe mmadụ niile nọ na-aṅụrị na ọṅụ mgbe niile na-ekpenụ ekpere na-ewepụghị aka na-ekelenụ ekele n'ihe niile ọbụla n'ihi na nke a bụ ihe Chineke na-achọ n'ime Kraịst Jizọs n'ebe unu nọ unu emenyụla mmụọ nsọ unu akpọla ibu amụma ihe efu na-anwanụ ihe niile jidesienụ ihe ọma ike unu etinyela aka n'aha ajọ ihe ọbụla Chineke nke udo ya onwe ya dozikwa unu nsọ n'ụzọ dum ka edebezikwa mmụọ unu na mkpụrụ obi unu na arụ unu dum na-adịghị ịta ụta na ọbịbịa nke onye nwe anyị Jizọs Kraịst ọ kwesịrị ntụkwasị obi bụ onye ahụ na-akpọ unu onye ga-emekwa ya ụmụnna anyị na-ekpenụ ekpere banyere anyị were na isite ọnụ dị nsọ kelee ụmụnna anyị niile ewere m onye nwe anyị gbaa unu iyi ka a gụara ụmụnna anyị niile akwụkwọ ozi a ka amara nke onye nwe anyị jizọs kraịst dịnyere unu